This thing happened in Ezinifete, in Aguata, LGA of Anambra State. One guy died, and the priest, in St. Simon Anglican Church, in Aguata, refused to come and bury the guy, saying that the mother is not a financial member of the church. So the mother, who based in Lagos, brought a priest from Lagos who performed the burial mass. As they are about finishing closing the grave, the priest of St. Simon Anglican Church came in. He was very furious. He started asking for the priest. He was shown the priest. He called the priest outside and they started discussing. People thought it was a friendly discussion. Not until the Anambra AVG arrived with their motorcycle, and started forcing the Lagos Anglican priest to enter the bike, the man tried resisting the illegal arrest, but he was overpowered. As they left, one of the late guy's brother called the Umuna and they gathered and hold the Ezinifete Anglican priest, saying they will not allow him to go until he provide the Lagos priest. What's your take on this? Please don't forget to subscribe to this channel and share our posts accordingly. Of God, nna m marụ nna ka o ghere mi ndị ụka ma m n'ụka na-ebu onwe ha agha mi man of God man of God bụ ọka nke mi n'obi ole man of God indeed. and all those say pastor the arrest pastor pastor the arrest pastor. ndị ụka na-emekwa ndị ụka arest ma abịara bịa kwuo ozu onye kwuo osisi jide egbuo onye kwuo osisi jide egbuo wush bishọp gọ bishọp e ọda e ahụ ha arịa mmadụ na-eweta nwanne naira tụị ahụ ha arịa mmadụ na-eweta nwanne naira bata bịa nine paroles on the ninth and tenth of um, April. Nwa nwunye di m akwara on 9 then ofu nwunye di m akwara on the tenth of April. So on that ninth of April, according to ndị St. Jude Akala, maka abụ m onye Zenith, a na-anụ m na dị. So according to ndị St. Jude Akala, ha wee na ee afa dị bụ na n'afa mmanya adịghị na church so for that reason ha aga kwa the guy and mine aga one anglican church like that na lagos so my wey see from that uh, anglican church ebe a wey priest we bịa so the priest aha wee bi ka ụka adịghị ozu na na-ekpochizi ozu a so ka the priest ejezi ndị jiri akwa ka ọ pụọ then ụkọchukwu nọ na st simons church esinifte wee bịa ebe anyị nwa nọdụ anụ o wee sị anyị ee na ọ ịfụ ụkọchukwu dewere ụka so anyị nwa fiil omebi na ha na-abụ nọ ha na-abụ so ịmara nwa onye uche yiwere nitin anyị wee gosi ebe dị mmanụ nọ o ji ekwu ebe anyị na dị mmanụ were pụọ iro ka shiftuo eshiftuo so nwa onye ma ihe ọ jụwara dị man and onye nke ya na-eso wee bịa anọ n'ebe thank God for nwa nwunye di m nke nwụrụ anwụ n'ụsaidi a wefu ihe na-aga o meghe 5 seconds nekwa ka ndị avg land with machine so mana na-asị the man nye banye machine the man na-ajụzi ya for words why you jụọ banye machine before my hemen ha egbo ozugbo ịgba aka kọnkụ the man buy machine so that, luckily for him that guy ya anọ ebe a wee kpọwazi ndị ụmụnna si ha bịa na ọmakwa ihe na-eme ebe a before then ndị avg akpọrọgo the man pụọ so ka ha bụ the man aha pụọ nna akwamozu ala sakwa rapid atụ agbanyesi ndị na-emebịa na ọkwa na iro na esesu case ejidezie the ụkọchukwu na ọma mbụ until provide onye ọkpụ wepụ no be only man of god nna eme eh, eh, eh, arụ nna akọgheri me ndị ụka ma na ụka na-ebu onwe ha agha me man of god man of god bụ ọka nke me no be man of god ndị and all know say pastor dey pastọ. pastor pastor dey arrest pastor ee ndị ụka na-emekwa ndị ụka arest ma abịara abịa kwuo ozu onye kwuo osisi jide egbuo onye kwuo osisi jide egbuo rush bishọp gọgọ bishọp e nyere ọda ahụ onye ha arịa mmadụ na-eweta nwa naira ahụ onye ha arịa mmadụ na-eweta nwa naira ọ̀dọ́ ìrìnàjò.